ụmụnne m n'ime chineke chineke ga-aza gị ekpere agbanyeghị ihe ọbụla gị na-agabiga the bible said that the Egyptian you see today you shall see them no more malite taa gaba ị ga-amalite n'afọ aka chineke na ndụ gị na anya gị n'ihe nke na-afụ n'ụwa I know God knows everything about you he will surely answer you in the name of Jesus onye gị gị ọkwa ya bụ na aka na-agwọrịa na maka gị onye mgbe aka na-enye nwa oge Chineke ruo akwa mgbochi ekewa ọ mara ya niile banyere gị chere Chineke ọ na-asa ebere ejirigo m onwe m wee mara na Chineke adịghị eji mmadụ ụgwọ nwa Chineke nwee olileanya akpa nwa mechiri emechi Jehova ga-emeghe ya in the name of Jesus atụ ochie m iwe ọnụ na-ekwuru gị ana m agwa gị taa ụmụ Jehova bụ ọnụ na-ekwuru gị chere Chineke ọ ga-aza gị ebere ndụ niile na-achụ ndụ gị Jehova ga malite chụwa ha in the name of Jesus ọ dịghị ezi mmadụ gwọ ịma ọ dịghị ezi Jehova ga-enye gị ego ụwa nọgide na anya na ụwa ga-ele e onye anyị na-ejere ozi ọ ga-akwụghachi gị ụgwọlụ onye na ewu onye na-akọnụ maka nwa nwa agbọghọbịala ị ga-aga ebe na-asụ ewa ona gaza gị na gaza gị jere Chineke ka ọ bịa n'ihi na ọ gaza gị onye m na-agwa O ọ bụ ya bụ edodozi onye kewara orimiru o kewara orimiru Mizrael kafe n'ihi